Thank I wouldn't nọ na mba ofesi agbagọtagokwa ka anyị na wee nwee ike ịkpa nkata ịkpụ ụbụbọ etu ọ ga-esi dịrị anyị mma ma n'ala Igbo nye ndị bi n'ala Igbo na ndị ma ndị ọbịa ma ndị nwe obodo daalụnụ n'ụbọchị taata anyị ga emebanye anya n'ihe anyị na-anụ na-eme n'ala ha na-akpọ Naijiria akụkọ anyị na-anụ na-akọwa na ndị bi n'ụzọ ugwu na-akwụsị ụgbọala dị iche iche eji ebu ngwa ahịa ọkachasị ngwa afịa nri na-ebuda ụzọ ọdịda ugwu n'ụzọ ọwụwa anyanwụ n'ụzọ ọdịda anyanwụ o wee bụrụzie gịnị bụ ihe kpatara nke a? ma nke ka nke bụ na ọ na-egosi ọtụtụ ihe anyị na agba maka anyị kpagoro maka oge gara aga ọkachasị ihe gbasatara nchekwa obodo nchekwa obodo na ihe gbasatara nri na etu esi emepụta nri na ihe ubi na etu esi akụ ya anyị ga enebanye anya ọzọ na ya bụ ihe na ihe butere ya na ihe ọ pụtara na ihe anyị kwesịrị ịmụta na ya bụ ihe na-eme na ihe anyị kwesịrị iji n'aka ime ịga n'iru aha mụ onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ na ụka na ikoro tata bụ maazị na-ayọ Odeluga maazị Ejikeme Ọbasi na ụkọchukwu Ọsin ọkaigbo Igbo aga m etinye ya n'aka ụkọchukwu o anyị wee gaba ụkọchukwu oke ndị na-ege anyị ntị na ndị ọma dịka maazị oke ụkọchukwu malitere na mkparịta ụka o chetara anyị na ihe dịka oge ugbu a n'afọ gara aga ma ọtụtụ izu n'elu ya ka anyị nọnyere na mkparịta ụka na-ekwu ihe banyere nchekwa obodo echetara m na ọtụtụ ihe anyị rụtụrụ aka anyị bugodoro ụzọ jụọ onwe anyị ajụjụ gịnị bụ nchekwa obodo anyị na-ekwu okwu nchekwa obodo adịghị ama ama maka ndị ọ na-agbagoju anya ọ ihe a na-akpọ ndị na-agụ politikal sayensị na asụsụ oyibo na-akpọ nashọnal security security anyị gbara mbọ kọwaa na ihe gbasara nchekwa obodo abụghịkwanụ naanị ihe eji egbe na mma eme n'ọtụtụ ihe banyere n'ihe gbasara nchekwa obodo ihe dịka ahụike ezigbo ụlọ akwụkwọ na mmụta ihe oriri ndị ka na-akpọ food security na ihe ọzọ nọkwa n'elu ya abụrụ ihe gbasara mmekọrịta mba na ndị agbata obi ha abịakwa n'ime obodo ewu otu mba dịka Naijiria ele anyị nwere ike isi mmekọrịta dị n'etiti ndị ọwụwa anyanwụ Naijiria ndị Igbo na ndị ọwụwa anyanwụ Naijiria na ndị agbata obi anyị mhm. mana ọ ọtụtụ ihe ndị a ka anyị na-eji ka anyị chọrọ ịrụtụnye aka taa dịka maazị Okochukwu kwuru mkpatụ anyị mkpọtụ anyị na-anụ na ihe anyị na-agụta na nri esi ihe dịka Benue na-ebu na-abịa na ndịda ma ndị na-eje na ọwụwa anyanwụ Naijiria na ndị na-eje mpaghara ọdịda anyanwụ Naijiria ka ndị mmadụ nọchiri ụzọ na-akwara ha azụ si ha laghachie n'obodo ugwu nke mbụ awụrụ gịnị kpatara na otu obodo obodo a na-akpọ Naijiria hụrụ dịka otu obodo na ihe a na-eweta na ndịda ọkacha nke si n'ọwụwa anyanwụ maọbụ mmanụ a na-amịpụta n'ala maọbụ nke a na-akpọ natural gas ka eji na-ahụ ihe niile na-ahụ na Naijiria mana ụfọdụ ahụzie ndị a na-ebute site na Benue Basin dịka mmenyere a na-emenyere ndị nọ na ndịda ọwụ ihe awụ ebumnuche ndị si agaghị ekwe ka ụgbọ mamiwagọn bute nri na ndịda Naijiria Mana na kepu a ndị mmadụ na-akpụ asị ndị mmadụ na-ekwu na Naijiria nọ n'agha ọ ya wụ ihe anyị na-ahụ ihe a ka ọ nwere ihe ọzọ maazị ejikere maazị ọsị ndewo ịma ọkwanụ asị ikuku kuo ahụike ọkụkọ oge niile onye ahụrụ kpam n'ọnụ ya asị mba obodo a kpọrọ Naijiria o ike ike anyị niile nwa Naijiria ee onye welite ọnụ asị ya ọnụ ihe obodo a enweghị ihe mere ka ekewa ya ya wụrụ nnọọ nwunye nwaanyị gwara di ya ihe kpatara anyị eke ma ihe mmụọ kpatara na-etinyere onwe m n'afọ ihe kwuru dị mkpa kemgbe agụmazi kemgbe agha Biafra biri eh, na 1970 wee rukwe taa ihe niile bụ mmepe obodo n'ala ahụ bụ Naijiria ọ ego eletere na mmanụ gị lekwe n'anya a e na-ekwu ego eletere na mmanụ akụ na ụba chiepụta eliele ugwu yie ya n'ọdịda anyanwụ ndị nwe mmanụ enweghị na-eleghara ha anya ma ọwaghị ọrụ ihe anyị niile nwere ya eruzie okwu nri abịa cheta na ihe dị iche ya wụrụkwa ihe mere mgbe a gara nwude ndị na-aga akọ e, edo n'obodo Zamfara ha ebighezi mmadụ etinyela ọnụ ihe awụ nke anyị azụ agha ee onye nwere uche tụlee ya ọ ga-aghọta ebe uche ndị mmadụ nọ O ihe nọkwara m ụtọ ọwụ na ihe a nwere maka ịma onye eme gị buru mapụta ezi ileru ha anya ụkwụ kpọzie gị agụwazie maka na ajụjụ a ga-ajụ ndị jụụ na ndị ọbụla bi ma ọwụwa anyanwụ ma ọdịda anyanwụ Naijiria na ụlọ agaghị erizi nri obi onye ha kechie a ga-ajụnụ ha akwa ka m ya ebe a onye ọzọ tụrụ ọnụ n'eziokwu n'eziokwu enweghị na-arị ụfọdụ ndị bidoro gosiwa ka ihe oriri akọpụtara jiri kpọzie n'aka ndị mmadụ otu enyi m nwoke bụ onye nsokoto nwere ihe o zipụtara na Facebook asị na ị na Kano na basket tomato na-erepu 500 ruo 800 ya narị naira ise na narị naira

asatọ mana ugbu a mgbe ahụ a na-akwa na ahụ ya mana ugbu a ọ gbakasịala ọ na-erezi narị e, naira narị na ise na iri ise na-ahụ hmm. ahụghị onye na-azụ ya hmm. mana ọ bụghịgịdị ya wụ ihe wụ mma ihe m ji ekwu nke awụ n'ihi ihe rụtụrụ aka maka na o metụtara etu a ha si edo m ọnụ na-akpọ Ọ otu ahụ ka onye na-anụ ya ga-esi dowe ntị na-anụ piu Um, mana nke bụ isiokwu bụ na osu aghara na-esu na Naijiria ka ọ dị ugbu a ihe ọ pụtara wụ na asị agha eyiri eyi anaghị eri ngwọ o teela anyị nọ na-akụ mpempe a n'ihi na ọkụkọ si na ihe eji etikwanụ abụghị ka ihe e ji agha ya kama ka ọ wụkọ ha n'olu ya anyị nwabụ ndị nọ n'ofe mmiri n'ofe si n'obodo Amerịka si ebe a na-akpa nkata na akpanye ụmụnne anyị ndị nọ n'ụlọ ihe eji emekwanụ ya n'ihi na ọ na-anụ anya akọ ọkụ n'obi n'ihi na a si ibe ma anyị ebewa maka na ụfọdụ ndị anaghị aghọta ihe kpatara eleghị anya ụfọdụ ga-asị kedụ ihe wu ụmụ okorobịa anọ ha kwa ụbọchị ha na-enye anyị nsogbu mana ihe anyị na-ekwu ka ọ jide mma ka ọ dị ugbu a ọ naghị edo naanị anya ịlụ ọgụ na ibu agha abụghịkwanụ naanị mgba egbe ekwu rapụrapụ rapụ unu ka ọ dị ugbu a ọ kwesịrị ido onye ọ bụla anya ịbụrụ onye ngwọrọ ịbụrụ onye ngwọrọ ị kwesịrị ịma na ugbu a ka ị ga-ebido chọwa ụzọ n'ihi na agha eyiri eyi anaghị eri ngwọrọ mana nke wuchi isiokwu bụzi ọ bụrụ na kwarapụ kwarapụ unu dum esi n'elu na ala dawa eme ya n'ala Igbo ya bụ ihe anyị ji ekwu okwu ya n'ihi na anyị ahụ na ihe a mbụ ọ gaghị eme ọzọ maazị Odeluga ịma na Igbo si na nwaanyị daa nda ada na abụọ agụọ ife dị ya ọnụ ife na-ewute bụ na genye na ndị bekee abịa ọchịchị nchigbu nke n'ala Igbo na anyị na-enye onwe anyị nri ana anyị pere mpe anyị riri nne baa ụba anyị kasị n'obodo bara ụba n'Afrịka mgbe afọ elotelu m na ife niile na mgbe a na-eto ndị niile a na-eri si na mbụbọ si n'ugbo ewee nwụọ ọgụ ndị ilu anyị wee were agụụ agụụ bụ ife eji wee kaa anyị agụụ anyị wee tinye aka elu mba ụwa gbado nọlụ na-eme omee mana alụsizi lụsịzi ọgụ afọ ife niile bụ ife ọkpara merụ na Eastern Region ewere ya gha uge ọtụtụ atụmatụ ndị obodo Naijiria wepụta bụ ife gbasalụ ife gbasalụ nri n'ugwu ife akpọrọ River Basin River Basin River Basin mmiri na akụwa ya nwada m ọgbepụta mmiri ewere ya were na-agba nche mmiri wee na-akụ ugbo Anyị igbo anyị nwa nọrụ na a ebute anyị na-analụ e, anyị na-agba ọsọ afịa n'ugwu na um, ebe middle belt mana ife anyị ji wee bido n'ụtụba aka na nya bụ ife na bụ ife ga-adị nsogbu bụ maka na onye ndị lụgbalụ okirikiri na-eche ndụ ya nche obodo enwere ike inye nwe onwe nri kama mkpụrụ ụfọdụ gara atị ngwava jide ntomato gọnwa hmm. mana anyị akọrọ ofa jide eh, anụfa ma ya enwero iwu anyị ada e um, azụzi ewu anyị ada azụzi ọkụ anyị ada azụzi nama mana kịta ka ọ kwesịrị iji ikwesị ido onye ọbụla anya na anyị nwere onwe anyị ga-echekwa onwe anyị nye onwe anyị nri nwee ike rụọ ife niile anyị nwere ike ịlụ ọ ọbụla Chineke nyere anyị na n'Igbo Igbo o nyere anyị zuru nri maka na ọ bụla ya emere ya ọva a ga-eji were na-eme gịnị na-achọ na anyị okwu bụrụ ife ga-eji na-esesu anyị bụrụkwa ife enwe ike iji wee mee gịnị wee gbuo anyị ee eh, maka na onye ilo na-enyeghị nri o nwee ike ọ nakọta ya bụ nri ịhụzie ya afọ asabaghị ya bụ na ịta bụ gboo dịka agụrụ n'afọ na tata bụ igbo saa n'anya ee eh, bụ onye nọ n'indomi ya na ọnụ indomi ma ebe ji na ede na ọka na ube na ụkwa na eh, um, ọkpa na ọtụtụ nri Chineke nyere anyị dị ịma na ọ bụ na ya etetara n'ụlọ bidokwa ile fụrụ mgbe na-eto ọtụtụ ụlọ akwụkwọ nwere agrik fam nwee agrik klọb ụmụaka na-akpa ọkụkọ na-akpa ewu nwata oge krismas ọchịkọrọ oge ele wee kwụ ụgwọ akwụkwọ ọka igbo si dịbụ ya bụ na esi na onye na-enye gị nri esi iwe were ya ọ nwere ike bụrụzie na iri nri ahụ afọ asawa gị mhm. <laughs> dị ugbu a ya wụ ka bụrụ iluru n'ihi na ka ọ dị ugbu a afọ ọsawabịla ndị dị n'ala Igbo na ọwụwa anyanwụ Naijiria ọ bụrụ na ileba anya ihe na-ahịa kemgbe ma nke na-eme n'Ọlụ ma nke na-eme na Ebonyi steeti ma nke na-eme na ebe niile dị iche iche ebe anyị na ndị na-achị nnama na ndị na-achị efi Hausa na-enyegharị nsogbu ya ọ bụ na-agbagbagbabusi ndị mmadụ na-egbu na-ere ebu na e, olee ụdị afọ ọzọ a ga-akọwara anyị na ọ sawara anyị ka ọ dị ugbu a <laughs> maazị oke a aa Ah, gị mekpe ihe na gị anyị anaghị anụ mkpọtụ gị alụ ndị ma na a na-ekwu afọ ọsịsa ọ dịka ọnụ ka a na-akụ ụfọdụ eche nọ ilu ka a na-atụ mm. mana ihe ị na-ekwu maka ndị ji egbe achinama kwuo otu ụzọ na ya ọzọ na-eme bụ na ndị mmadụ na-anwụ ka ọkụkọ n'ụzọ be anyị ọ gịnị bụ ịkpọ asịnọ diabetes maọbụ ịkpọ asịnọ hypertension maọbụ ịkpọ asịnọ kansa ebee ka ọrịa ndị a nọ mgbe ndị mụrụ anyị nọ ọkwa na ihe eri n'ọnụ n'ụdị mm. ndị ndụ anyị na-ebi mgbe ahụ o nwere ike ibido n'ụtụtụ esi na ndị nna gị na ndị nne gị ụtara ka eji mara ụtụtụ ịtụ akpụ ihe ihe afọdada abụọ na anụ na amadị na ya nọdụ na n'ihu kọmputa nwanne echi obi enyewe gị nsogbu tupu ị mara ihe na-ekwu nwoke ada ife a na-ekwu aga achọba onye gburu maka emere a na-achọ onye kọrị ọgwụ mana ọgwụ anyị kọrọ onwe anyị bụ na anyị adịghị eji ugbo ka ndị mụrụ anyị ọ bụrụ na iwu na anyị kwesịrị ị na-eme ife ha mere n'oge mgbe ochie mana dịka maazị Odebgakwu mgbe m na-eto ọ na-agba iji isi ji ebe abụba anyị e ji esi ji si apụta bụ na mbụbọ anyị agbaghịghị na azụ azụ ụlọ kpata abụbọ mhm. maọbụ nke dị n'ime ụlọ kpata abụbọ ọ bụrụ ogo ịfụ na nke kụrụ n'elu fensị ebe ahụ ka esi esi mgbe mgbe ọ ga-awa ịchọ ji anyị ebidogori na-eri ndị dị n'ọba olukwazi oge ji ọfụ ebeje afịa gota ji ọfụ e mana nke anyị kọrọ ekelu n'ọba zuru wee rukwa mgbe ji ọfụ a nọ n'ọnọ eje afịa gota ji ọfụ e tizie na ya gota ndị a ga-eji wee gwa nke anyị akọ akọ akọchakwa ji enwere ike a na-egota wee na-emegwa ya mana ọ bụrụ sọ ji na ụkala na ka a na-eri abụbọ juru eju nyara kọzi ukwu osisi dị iche iche ọ ụdara ka m na-ekwube ka ugiri kọ ka ụtụ dị iche iche ebe gịnị ka a na-afụ ndị adada gịnị kpatara na ya enwere oke esi eme n'obodo ebe m bi ebe niile dịkwa ka kọnkrit jọngụ nọ ife a na-akpụ ya nye alụchiri ụlọ ebe niile mana enwego nke a na-akpọ vertical farm ma open farming ebe ọ na-abụ ego alụkwa ebe a ga-ekpunye aja na-akọ nri n'akụkụ ya ka nri wee dị mana nwere nke anyị na-akpa maka ya ife o ji ewute mbụ na a na-asịkwanụ na onye agwọ na-atụ idide egwu agwọ ahụ anyị n'ahịa anyị maka eji wee were agụụ wee fịọ mmadụ ọnụ na-enwere ife a na-akpọ kwashi ọkọ afụbere ụdị ya ebe ọbụla ọzọ agabizie ife a ga-asịkwanụ na onye a agbụsị ya agbụsị ya mụrụ akọ ebezi ka akọ dị akọ na uche ndị Igbo na amamihe ndị Igbo ebee ka ọ dị kpatara na anyị ka na-eje mba ọzọ igota nri dịla anyị efi Igbo gara ahụ um, ewu Igbo na-efu onye na-eme emume ọgwụ na ebi eruru igota efi Hausa ejegolu atụrụ Hausa maọbụ ewu Hausa maka asị nọ n'aka nke Igbo ewu Igbo mana na afrozi nke Igbo nke Igbo na-agala ọnụ nke aha ada agala ọnụ na ọ na-ebu ibu ọ bụrụ na afụrụ ya chọba agrikọlchọ maka na nwere nkwa ọkụkọ dị hmm. onye nwa ka esi izụ nya bụ ọkụkọ agrikọlchọ kedu ụdị nri e nyere ya o nwere ike ihe ị na-eri abụrụ ọka maka ọka ahụ ka eji izi ya ife onye ri ka ọgwụ hmm. ị na eri kwa ọka mgbe ọbụla emechazie mgbe dayabitis bụrụ achọwa onye gwọrọ ọgwụ ọgwụ agwọrọ ụgwọ gụnwa kpalụ nkụ arụrụ ahụ bụ onye ngwere bịara ọrụ ma ọ dịka ụkọchukwu si kwuo aha afọ ọzịza na ndị anyị nyelu ji hapụrụ ha mma ha bee ezi anyị anyị rie ụbọchị ajụ na ya mere agụ ejide anyị jụọ mụ kedu ihe nyelụ mmadụ uche isi na ya nwere ike ịtaba ndị bi na ọdịda anyanwụ maọ na mgbada ugwu ha ahụhụ na ịkwụsị ife nri ịbatabe ha ọ maka na ha afụgo nyabụ Awụsa na ụta mgbu mmadụ ka ọ dị ha afụgo ka o si mee oge agha na etu o si wee dị ire wee sị ka a nwakwa anyanwụ ife ọzọ ekene dị chukwu na ụbọchị eche ụbọchị agbanweela maka ọ na ụbọchị agbanwebe enwere ike ịna akọ akụkọ ọzọ mana ihe ji esi ekene dị mmiri chukwu owudo oghere ụzọ na ndị bụ nni si na ha na-ele ọ dịka mana na onye asị ya iji gota mana igbo sọsọ nke elu ụbọchị ahụ ụfọdụ jee buru buru nke a ga-edebe echi o ruo echi ọ bụ igburu ebe ahụ ka anyị nọ na nni ha debere na ha na-ele na-aghọ ha afịa mana ọ pụtara na agụụ ada afịa ndị nọ na mgbadaba anyị ọnụ maka na aka ife ahụ dara ọnụ ana n'ụzọ be ha na-achọ ilefụsi ya ọ gbagoro ego egbagoro n'ụzọ be anyị onye enwere ego mbụ kịta ka ife mfịa arụ dị ibe egotanwu ọ bụrụ sọsọ na ya bụ ife nri ya dịrọ ọ na Naijiria ka ibi maka na ama na adịrọ ọ bụgodị na ịghọta nri ife ị ga-eji si ya dịrọ mana ọ bụrụ na anyị na-amụ ife ọ bụrụ na anyị mụrụ akụ na nke mbụ ya ma agbụsi agbagokwa ọzọ kịta ka anyị kwesịrị ịmụta ife ụzọ esi eje ọdịje erika anyị mara ụzọ ka nso kịta nke dụla anyị anya nke were anyị anya ụzọ ọfụ eji akọ nri imere ya maka na ọnya bụ nchekwaba obodo ịchọ ga-esi chekwaba ala Igbo ịgba mbọ mee na ya na-agụ ụfịọra ya ọnụ n'oge agha ya na-agụ merụ ka afọ too mmadụ dịka orijuru orifere oke afọ ya na-agụụ na-eme ka ndị mmadụ na-eri ife arụ ha natọrọ na-anwụ na-etoghị eto akwesịrị ka mgbanya ụzọ were gwa maka na nke a bụ nke ya abịa na ọ bụrụ na ya emere ife anyị kwesịrị ime maka na tupu hapụ ya bụ okwu ọ bụrụ na ndị be anyị na-ala ike akụkọ Baịbụl ka nke ọzọ Josef ife gbojelu ụmụ Jekọb Ijipt bụ agụụ oh. Josef wooole ka elerie mana ife gbojelu ụmụnne Ijipt bụ agụụ oluzie mgbe Fero amaro Josef bịara ọdachi dee agụụ ahụ ka ya achọrọ ka ọ gbafee anyị ebe ọzọ maka na anyị nọlụba anyị nọrọ ọfụma agụụ abịarọ anyị ga-afụ ife anyị nọrọ ndewo maazị e, ụkọchukwu ịma na a na-ekwu ihe a o nwego ụfọdụ ndị mụ na ha kpara nkata ihe gbasara nchekwa obodo n'oge gara aga oge anyị mechara gbasara nchekwa obodo banyere ihe gbasara ihe oriri mhm. otu ihe oriri si ganye n'ihe okwu nchekwa obodo asị m ihe ị na-ekwu banyere ihe oriri na nchekwa obodo asịgodi na ndị na-asị ka enwee Biafra ka enwee Biafra ọ bụrụ na enwee Biafra olee ihe olee otu anyị ga-esi eri nri olee ebe anyị ga-esi kpata ihe anyị ga-eri n'ihi na ala niile abụla enyi nwoke na-egosi m si m na m si ee n'eziokwu eziokwu ịbịa na Owere taa anyanwụ mụnwa na onwe m bụ onye ụmụgwụma na mpaghara ebe ka ebe anyị si ebe anyị wuru ala ubi taa ije ebe ahụ ihe nụzi ya wụ ụlọ elu ụlọ elu mm-hmm. n'eziokwu eziokwu n'afọ 2016 m jere ụlọ bido na World Bank rute n'ọnụma nna m onweghị ebe niile ahụ ọhịa mm-hmm. o ruo n'afọ Disemba 2017 amaghị mgbe m ji ruo n'ọnụ ụzọ nna m n'ihi na ihe niile ahụ na-agbugburu ọhịa kemgbe n'ime otu afọ ebe na-agbanwe ụfọdụ na-asị ka ezi ebe a ga-akọ nri Nke mbụ nnazi n'ebe a ga-akọ nri dị ma ọ ụdị naanị anyị ekwesịghị ịdị na-eche echiche ihe gbasara ịkọpụta nri n'usoro otu esi eme ya mgbe ochie n'ihi ebe ọ bụ na anyị ga-ahụ 100 acres of land eji akọ nri dịka maazị oke kwuru maazị oke rụtụrụ aka ihe dị mkpa isi ọban famin hmm. ọkwana n'ihe ndị a oge anyị nọ na-akpa nkata nchekwa obodo anyị jiri rụtụ aka n'ihe gbasara agụmakwụkwọ n'ihi na ọ bụ ndị nọ na mpaghara ndị nọ na mahadum n'ihe gbasara agụmakwụkwọ bụ ndị o kwesịrị e kwesịrị ịnọ n'ọnọdụ iji na-echepụta echiche ka esi eme ihe ndị a mm-hmm. dịka isi kwuo n'oge maazị e, nwanyị ọkpara ha ọ bụrụ na unu anya na ihe a na-akpọ mahadum nka na ụzụ nke ihe oriri University of Agriculture mana mahadum na-ahụ maka ihe nkọpụta ihe oriri ya University of Agriculture nke dị n'ụmụ dike mm-hmm. n'isi mbido n'oge ebidoburu agụmakwụkwọ nwa akwụkwọ n'ebe ahụ ọ bụghị mahadum ihe a kpọrọ ya Eastern Nigeria Center for Roots Research Institute for Roots Research emechazie ọbịa Federal Roots and Crops Research Institute ọ bụ ndị ụmụ akwụkwọ na ndị nkuzi na-akụzi na ụlọ akwụkwọ ahụ ndị dọpụtara ihe eh, ntụ eji e wee na-amụba nkọpụta ji taa ndị ji ihe ahụ akọpụta ji anyị na-eri na Naijiria bụ ndị Benue hmm. mana eleela ebe ahụ gụgharịa ya ha ya University of Agriculture mahadum nke nkọpụta ihe oriri mana jụọkwana m ajụjụ kemgbe ọ wụziri mahadum a na-amawanye ha ego o eji e ole nne gị kụkọrọ mana achọrọ m ka maazị Okenye m ọnọdụ ka m nwee ike gosi ndị na-ege anyị ntị otu ihe ihe anyị rụtụrụ aka ị na-ekwu ị na-akpọ ọban fami hmm. maka na asị ịtụọ mmadụ akọrọ e gosi ya ka ọ dị ugbu a ndị Izrel o teela Izrel bidoro ihe a na-akpọ ọban famin hmm. ka ọ dị ugbu a ọtụtụ ndị bi ọpịwa ya bido jiwa ya mewe ihe ihe a awụ ihe a na-akpọ hmm. ihe ị na-ele anya ebe a wụ ji ka akọrọ ebe a ya bụ na mmadụ nwere ike go 2 3 4 plots plọt ala abụọ atọ anọ iji akọpụta nri ọbụladị nke gị na ezinụlọ gị ga-eri kọpụta ma ọbụladị nke ị ga-ere ere ọ bụ ka a na-akọpụta ha hmm. mana olee ihe anyị na-ahụ n'ala Igbo taa ebe ruo n'Owere ka m were Owere ji nye ya mmadụ ebe niile ahụ a na-akọpụta bụ nri bụ ala ubi ndị be anya ihe a na-arụzi ebe ahụ ụlọ ụlọ na-enweghị onye bi na ya hmm. arụcha agbachie gate onye na-arụ ụlọ bụ onye ọlụ obi na Abuja o nwere ụlọ na Abuja hmm. nwee manshọn na vileji nwee na Concord layout Owerri hmm. dị anyị ị ga-ebi n'elu biri n'ala kama ogologo a na-ekwu ihe a n'ihi na mgbe ihe a na-ada na-adasi ike ọ ga-emetụta onye ihu metụta onye azụ nke ọzọ gị nọrọ n'elu ya gị kpọta alahaji gị kpọta malam aboki dowe ya ka ọ na-echekwara gị ọnụ ụzọ ọ dị mkpa ka anyị na-atụnye ihe ndị ọnụ ọ nweghị otu anyị ga-esi cheba ihe echiche wepụta ndị maara izu ka enye ike lebawa ihe anya tupu mmiri erie anyị kwanụ ihe anyị ji anyị n'ọnụ ah, ah, ah, oh, oh. Eh, Maazị Ejike. Ndewo, ịma o teele ama m ihe awụzi ọgụkọ ndị a sị rekọdụ kụwara akụwa o teele mbere staasị ihe ọbụla nkata ọbụla anyị na-akpa emechaa anyị niile ma ndị na-ekwu ekwu ma ndị na-ege ntị kwesịrị ịghọta politiks dị mkpa politiks dị mkpa n'ihi na ịghọta mmadụ dị ya lekwa obodo elekwala gị obodo ka ọma ịghọta anụ ọhịa tinye elekwa obodo ihe e hụrụ gị were ka mmadụ ala atụ ee ihe dịka oge na-adịghị oke anya enwere ndị chanels TV kpọrọ oku si Naijiria na ha emebile Naijiria na ha emebile elee ihe a ga-eme ka emejie Naijiria ka ọ bụrụkwa bụrụkwa ezigbo obodo na nke mbụ ha gara kpọọ gọvanọ rufai kpọọ gọvanọ dị na eh, eh, eh, ọdịda anyanwụ maa echefuru Ofayose otu n'ime ha a bịaruo na nke a enweghị onye ahụ ga-akpọrọ abalị senetọ mana ka a kpọrọ El Rufai ọ eziokwu dochie n'ọnụpụta bederi ya ede ma ihe dị mkpa bụ nwoke tọtụrụ ngịga dị otu ọ ga-esiwu na ọ bụrụ na ndị na-achị ugwu tinye uchu mee nke a mee nke a mee nke a hawa na-atụkwasị obi n'ịkọ n'ihu ajụọ nke onye ọdịda anyanwụ ekwukwe otu e ga eji ruo ma indọstrị ma e ga-esi mee nke a mee nke a mee nke a obodo adị mma na onye nke maka akpọnhụ gọvanọ e, e, e, abaribe wu senetọ mana m ajụdala ọ bụrụ na el na ndị nge na-ekwu okwu ibido serious livestock farming wee bulite industry ga support farming hides and skin leather goods ọsịkwa ya asị hụ ndị ọdịda anyanwụ a na-ekwu okwu tourism in a big way na-ekwu okwu farming mechanized farming all ngwanelu na ihe ndị Imo steeti na-eme Okorocha jikọ nwannụnụ eh, Hope Uzodimma ji ghọrọ eledị ụta anyị na ha ga-esi biri eledi ga-ebido ga-ebido ihe a niile anyị kwurule maka ịta. ee eh, Maazị Austin ikwuole ihe o ji dị mkpa research ana iwere ihe mụtara na risach gị were ihe mepụta ihe echetara m mgbe m ka na Naijiria mgbe m n'aka ya wepụtara nkwụ a na-anaghị arụzi mgbe mma ya ọ rara ahụ ebe niile gara menax wine menax wine ọhịa niile na mmadụ iji akọ na uche mepụta ihe ga-abara obodo ma ọ rụzie na imepụta ihe ga-abara obodo uru ndị ọchịchị werezie ihe mebaa ya ọya obodo adịla mma a na-akọ nri a na-akọ nri ọ bụrụ na ihe hapụ ịkọ n'ihe ya wụrụ e, Ejike Ọbazi tete ya ga-akọ nke e, e, oke ụkọchukwu bile ya ga-akọ nke ọsị na ọkigbo bilie ya ga-akọ nke anyị ga-eri nke anyị na ezinụlọ anyị ga-eri nwekwe ntakịrị anyị ga-enye ndị ọzọ Elee ihe meziri obodo ndị ọzọ elezi ihe unu ji were mmadụ tinye kpọọ ya gọvanọ ọya ya wụ ekwuchakwa aga m alaghachi ebe mbido olu ole mgbe ndị Igbo ga-asa anya na mmiri weghaa ndị ofulefu chọọ ndị bara uru ihe amara ka ebido n'ụtụtụ chiwere ojii ahụ na ihe ndị egberegide ṅụrụ mbaise gụrụ egwu ha si na ọchịchị e nyere onye iberibe na-amaghị ihe ọ dị ka handwọch agbawara onye ara n'aka ịmana ikwu ogibe niile ị kwesịrị ikwu ikwu maka na ya kwesịrị ịdị na-akpa nkata na ọ bụrụ na ikposara anya bịa aka rọpụta mmadụ ọ ife maazị ọbasikwu bụ ịchọta mmadụ maka na ka Igbo ji abụrụsi mmadụ akọna m maka mmadụ bụrụ mmadụ ncha bụ mmadụ onye bụ mmadụ ka ọ ga-abịa itinye n'ọkwa onye elu maka ọdịmma obodo ya bụrụ sọsọ nke ọ bụrụ sọ nke ọnwụ ife ọ ga na-ajụ onwe bụ ka ka m ga-esi mee ka ọ dịlụ ndị ndị be anyị mma naghị e, e, ebe a na m ịgbarịa m ibe niile afọ ọkpara na ndị so wee tụọ atụmatụ ya bụ ndị enyi ya anyị ndị Izrel ha ka dị ndụ ka dị na eme ọ dị mma na ịkpọtụrụ aha ndị nyere anyị aka tụọ atụmatụ a n'ihi na oge maazị Mbakwe nọ n'ọchịchị mm-hmm. na old Imo steeti Imo steeti mbụ jikọrọ Imo na taa mm. o nwere ya ọtụtụ ihe ọ rụrụ abụtụ obo pọltrị fam nke m na-anụ ugbu a na a na-achọkwa iweghachite e ya ka ọ bidokwa rụwa ọrụ na-ekwekwa n'isi Adapam mm-hmm. hidrotek hidrotek bụ ebe ndị ehiwere e ya na Mbaise bụ ebe a na-eleba anya n'ihe gbasara hidroteknọlọji onye gwa ya hidrotek mm-hmm. Leba anya n'ihe gbasara nchọpụta ihe maka ama na mmiri dị mkpa mm-hmm. n'ihe ọbụla a na-eme mana o nwere otu ihe anyị na-echefu a na-ekwugbu ọchịchị maazị Mbakwe na Jim Nwoke obodo mere ile anya na ndị niile maazị Mbakwe tinyere na ndị soro ya rụọ ọrụ ndị nna ya na-akpọ kabinet ya ndị bụ ndị ogbe ọchịchị ya ọ ndị dị ka ihe ike. Mm-hmm. onye mechaziri jewụrụ minista mm-hmm. ya na-akpọ teknokrats ndị ma ihe ekwu ndị ma ihe ọrụ ndị nwere ndị bụkwanụ na maazị Mbakwe bụkwanụ onye gụrụ akwụkwọ mara ihe gbasara njikọ mmekọrịta dị n'etiti anyị na ndị Juu na ndị Izrel agbụtụ ụlọ ụwa ahụ MCC hmm. Monia Construction Company hmm. Israel Harbor Works hmm. ndị a niile bụ ndị bịara nye aka hazie anya aghọta ka ihe si adị motorcycle bịazi wepụta atụmatụ ịrụ airport mara na otu esi chee anyị nche na ya ga-ahụ mmiri ebe a ga-esi ụgbọ mmiri na-ebubata ya na enwere ike si n'elu bubata ihe ọ ya wu ihe kpatara atụmatụ eji rụọ Imo Airport maka industrialization mana taa ole ndị bụ kọmishọnas onye kụ aka n'ọgwụ ndị ole na onye kpọrọla o jiri mere special assistant ya na chief of staff ya ọgọ ya nwoke hmm. Uche were werekwana onye ugwudowa hmm. Uche Nwosu ọmaha nri ya ọmaha tiketi ya mhm. ka a na-eme eme n'ihi na ọ chọrọ ịwụ gọvanọ ya gbagawa ugwu ga tụọ ya ntọba mhm. ọnọ n'elu ya na-ekpe mkpa na a ga-ewepụta ala eji ị na-ewepụta ala eji emerụga ị jụọrọ onwe gị ọwụ ma bụ ihe iji ju obodo gị afọ ma a na uche bụrụla gọvanọ taa na ihe ndị a anyị na-ekwukwa n'okwu ya achọrọ m ka maazị oke tinye tupu ya ọnụ n'ihi na mana maazị oke ihe m chọrọ ka ilebakwara anyị anya ka anyị na-akpa nkata abụọ olee n'ihi na a na-ekwu okwu ihe nchọpụta chọpụta research anyị anyị agafeelarị banyere n'ọnọdụ ọzọ digital age IT na ihe gbasara ma gị na onwe gị nọ n'ihe gbasara IT um, oge m nọ na Indiana University ọ nwere nwa akwụkwọ nwa onye ọcha um, na-agụ informatics mm-hmm. mana ihe ọ na-eme ọwụ ọ na-eme masters degree mgbe ahụ ọ ka bụ nwa akwụkwọ mana ọrụ ọ na-arụ mgbe ahụ nọ na informatics system nọ na Indiana University na-edepụta analysis ihe gbasara gbasara climate and soil management na South Africa na-ejiga ya ndị nwere ndị na-arụ ọrụ ugbo na South mhm. Africa ama m na nke a wee ihe doro gị anya maazị oke kedu ka ka anyị tinye tupu ọnụ ihe gbasara ihe a na ebu research kedu ka ihe a si emetụta anyị n'ihe gbasara nchekwa obodo ọkacha na ihe ka oke n'ọnụ ihe oriri ụkọchukwu ịma na maazị odelugo nwere ihe igwe isi na ndị anyị na-aba mmadụ aka na na anyị nwere mmadụ dị iche maka na onye nwere ụmụ na onye nwere nwa ife dị iche mm-hmm. ineanya na Naijiria asị kedu ndị na-agụ akwụkwọ a ga-agụta ndị Igbo nọmba wan asị kedu ndị gụrụ gụọ elementrị gafee gụọ sekọndịrị gafee gụọ mahadum bụkwa nke tụnyere ya a ga-agụta ndị Igbo mana apụtazie a na-achọ ọrụ maka na onye ọbụla na-agụ maọbụ ụfọdụ na-ego ka ọ ghara apụta ka e were akwụkwọ chụọ ebe a ga-etinye ha ka e wee gbuo ozu na ha isi o nwere onye na-agụ ya baa uru atụrụ mụrụ onye eziokwu na okwu na-ekwu general statement anyị ma na ndị uche ha ka dị etu a mana imerime na-agụ ka apụta ka a sị na agụrụ ya chọba ego ọ bụrụzie ego bụ ihe na-ewe dịka ụkọchukwu ka isi hazie ya n'ụlọ akwụkwọ tata ịgụ akwụkwọ abụrụkene ihe a na-agụzi ka pụta ka akpa ego mana obodo mbi ụfọdụ nwere ihe ha na-eme na-enye ha ego mana ihe a na agụrụ akwụkwọ bụ ka e wee tinye uche n'ihe aha aje Chineke kere ha e wee welụ mmụta ahụ wee nyere obodo aka ihe na-enye gị ego maọbụ ihe na-azụrụ gị ụmụazị dị iche na ihe na-enye gị obi ụtọ na ihe na-egosi ụdị mmadụ ibu na ihe na-eme iji agba mbọ oge ụfọdụ ọ bụ na ọ daba ya bụ ihe abụrụ otu ihe ọ bụrụ na ihe ahụ ị na-emepụta ụra bụ ihe na-enye gị ego mana etu a ka nche ndị Igbo dịbụ mbụ maka na anyị na-eche uche anyị na-egbu izu anyị ma wuo ndị mmadụ na-arapụ obodo ha bịa bịa n'anya anya n'ihe ha na-eme ka ha wee mụrụ anyị ekwugo etu ndị si Malaysia si bịa n'Igbo bịa malụ ka anyị na nkwụ si eme na anyị ada etufu ife ọbụla si na nkwụ pụta anyị na-aṅụ mmanya anyị na-eji ya akụ a na-eji ya eme igbegiri eji edozi fensị anyị ji ya ụlọ na-ekpuchi ikuku eh, eh, eh, mmiri be anyị anyị ewu ha ata anyị na-eme eji ebere akpa nkata ife niile dị n'akwụ adana n'iyi ọzi akụ ife anyị si emepụta ihe ahụ niile ka ndị ahụ bịara adekọrọ mụrụ iruo na tata anyị nwa na-ejezi yunivesiti ya ije mụta ife anyị nyere ha ihe ahụ mbakwe ihe ahụ ịmanya ọkpara wepụta mbakwe haziri ma anyị ekwuo na maka mahadum ọ bụrụzi etu onye isi ya gụọ agrikọlchọ kịta ọ dịka na-abụghị ọnụ oh. onye isi ya gụọ ihe gbasara na-awụ etu esi edozi obodo maọbụ ọdịnala Igbo ma amamihe Igbo ọ dịka ị na-abịa ọnụ ka ihe ọ ga-eji wee gụ ihe gbasara Igbo maọbụ ihe gbasara omenala Igbo na ya chọrọ isi ibia sụ oyibo anyị na-amụ omenelu omenala ihe a ụkọchukwu na-ekwu ihe gbasara informatics ọ ịgụkọ na ilebanye anya ihe maka agba ọsọ agụọ mail ma na-agụkọ agụkọ ife wee zuo maka na ihe infọmatiks pụtara bụ ị na-ene ka ife si aga na-edetu na-agụkọ na-agbakọ n'ọkwọ na-eti nka o wepụta nka ịma na ihe mere ife ji funarịa iri nne bụ na anyị nwere nke anyị na-agụ agụ nwaanyị anyị aghọ na anyị nwere ọrụ tradishọn mana ndị nna anyị hadoro nsibidi anyị maka anyị si ahazi ihe ọrụ tradishọn abụrụzi ya infọmatiks na ihe gbasara ya na data sayensị dị na ya akwụkwọ n'oge Ọ ife ọ na-wee mee ọ dịka dibịa dibịa agbala afa mm-hmm. ọ nna dibia na-agwa dibịa n'ebe akwụkwọ na-eme nka ọ ti ya n'isi ya ụfọdụ edetuo ya edetuo na nsibiri ma ọ ka ya na-ahụ aja mm. ọ ga-agwa ọbakwa ọfịa ọmara ụdị akwụkwọ ga-eweta ọnọkọta nọkọta ụlọ ọzọ nwaa nke ọzọ chọpụtakwa ife ọzọ gwakwa nwa ya ọgbala afa ụkpụrụ ndị a ka anyị ka oyibo na-emezi kịta abaa ya afa mawụ mma kpọọ ya infọmatiks agwọ ya data sayensị akpọ ya artificial intelligence akpọ ọ na-atọ anyị arapụba anyị na plen gaa mmiri na-asa mba na-asa ịpụtazie ịtọ ka m nwa maka na mgbe ị pụtara ịfụ na ụzọ nke isi gafee emechie mana ọ bụrụ na anyị kịta meghewe ụzọ be anyị ndị enyi anyị ndị oyi anyị ka bụ ya maka ndị Izrel a na-akpọ aha ha nọ Gana kịta ga-eji ekwu nke Gana na-amụma na ha nwee projekti na Gana ebe eji teknọlọji ha wepụta wee na-adọta mmiri n'ikuku ya diwe a na-awụ ọha ụtụtụ ọyọsa n'ala kwụrụ igirigi a mm-hmm. na-eti iti efifie ha na-akọleti ya ọ na-emepụta mmiri ịra mmiri akwụkwọ ihe ahụ gbasakwara haidrotek ọnyanụ maazị Mbakwe webatara n'Imo steeti nna m ochie afọ o yiri ya ube na-adị n'aha mmiri ndị a na-aha mmiri kịta mana mmiri ha na ha a na-akọlekti ọbanye na tankị mmiri ga-eju ka ọ gharụzi iwe olu egwuru ala atụ ọnụ achọ mmiri ụdị teknọlọji ahụ dị na be anyị gboo gboo hmm. nọ na anyị ji majik na ife ndị ọzọ tọrụzie kpọọ ndị ndị na-eme yawụ teknọlọji ndị ọgọ mmụọ ghasịsị ife ahụ kpọba n'ụka ebe ahụ jewarụ mana oge ruo na ya atọ anya n'ala maka na ọ bụrụ na anyị na-agba akwụkwọ omenala mgbe a ga-eji chegharịba akọmakọ ụmụ Jekọb jebere Ijipt mgbe ha nọ na 400 years mgbe nzọpụta ha bịalụ odi program iji wee wepụ ife ahụ etiri ha n'isi n'Ijipt anọkwa 40 years na ọzara tupu e wee naruo Chineke ekwena ka ọ dị anyị etu a ọsịa maka ọ wee chụpụ ibe ihe ntụliaka um, maazị um, Austin ife gbasalụ mahadum elotere na 1960 nna m bụ na Nsụka ka o wee mụta etu esi akpọ ụkọ wee bido potri nke yes mkpatanị ebili Nsụka abụrụ sọsọ ka e wee rụọ ọnụ ọ ga-agbakọpụta enwere e wee Grant University in Africa. Yes. Ibezike ji anịafụ bụ ka anịafụ wee bụrụ ibe ebe a ga-eji na-akọpụta nri ife amụta na ndị ụlọ akwụkwọ bụrụkwa universities eji eji agriculture, agrikọlchọ injiniarịn a na-akọpụta nri afa na-ahazi etu na-esi na-akọ nri na-eme na-aprosesị nri mgbe gbasara igwechezi ọchịchị wee kechie o wee ghara imebi ọ dị egwu ife a na-ekwu bụ ọchịchị ọ mmadụ ka a na-afụrọ onye ndị nọ n'isi kwesị tupu kwesị na-atụ alụ na-ahazi obodo etu ọ ga-esi dị mma maka na onyeliju afọ o wee lụọ gịnị o wee lụọ ọrụ o wee lụọ ọrụ n'elu kịta agụụ bụ ife ọzọ dị egwu ala Igbo ibe na-ese okwu nke si ndị bụ ọbụ egbe achị efi ọ maka na a na-ata na ma ọ bụrụ na a na-ata na ma fa fa ya abịa ma chọba ebe ọzọ ọ ya elebe ya gakwa wuruzie nama ha na onwe ha na-anaghị eri ọ gwakwuru nama fa wee bịazie kịtazi ife bụ maka na o nwere ife onye isi anyị kwuru taata gosi na uche dị ya imenyisi rụ uche dị ya ka ọ na-ekpughe ndị savis chief okwu na-agbanyeta akara maka nọọsụ ibe a na-alụ onye lụsi anị echie ya ọzọ na anọ ọ a na na na-eme bụ ife dị onye isi ala bụ Buhari mma ọsụsụ na-aga n'ihu ọ na-asị pabiko fọgwa mbọ ka e, agba mbọ fụ na nyabụ ife na-achọ n'obodo na ndị a na-enye nsogbu ka ha ghara inyezi nsogbu na eburu ebe ọnwa julaị ka ndị na-akọ ugbo wee jigakwa n'ugbo oh, ịmabụ na a na-abịago wee kwụsị ịkọ ugbo na fa abịago ndị mmadụ akọpụrụzi nke akọrọ akọ ejerowelụ nke akọrọ akọ alụrụ ilu maka na a na-atụ egwu ndị herdsmen so na ibe na-eme n'ala Igbo kịta dị ụzọ ịtọ ofu bụ na ndị herdsmen ekwere ka eje ugbo nke ịbụa bụrụ na ugbo nke a na-akọ abụrụzi nke eji ọgwụ na mbazụ maọbụ e ịgbaa anọ anọ ọkụ o nwere ka esi si akọzi ya ụdị nke pụrụ iche nke ịtọ bụrụ na ọ nwere atụmatụ gọọmenti nwere ịfụ na nri zuru oke na ndị Igbo ndị Igbo na anyị kọtalụ nri anyị na-eri na nri akwa akọta na ọ bụrụ na anyị kọtalụ na anyị na-eri enwe ike ibupụ wee were ya wee na wee chụtụwa ndị ego inye ndị ọzọ ile wee gbara iwe were ego wee gbuo mba ndị ọzọ ọtụtụ ibe niile a bụ ife e kwesịrị ịchịkọta ka ndị ọnụ n'okwu aka isi na nwere atụmatụ ndị gọọmenti nwere maka ịkọ ugbo n'ala Igbo bụ eziokwu mana isi na ọ nwere atụmatụ ha nwere ịkọ ugbo na Naijiria ezuru oke maka na enwere fadama iji kedu ndị na-enweta uru na-erite uru na fadama ọ n'ụzọ anyị n'ụzọ ndị ugwu na-ebubata nri ezi n'okwu ikwubi na-ekwu dị eziokwu mgbe mgbe afọ a na-agwa na 1987 nọ na Bauchi ije na Bank of the onye ugwu ifụ kamgbe anyị jikwara nkata ọ bọchigo hekta e, na abụ lokal gọọmenti ga-abịa bulu traktọ mm-hmm. wee tileli ali mm-hmm. enwetago sidlin weta fatịlaịza a na-eje import one plow from Czechoslovakia mgbe afọ ị na-ajụ ebe ka ego si enwee Farmers Bank ka na-alụ ọrụ n'ugwu ọbasanjọ na-akọ nri ọgwụnụ help mana mmadụ aka ike nketa ori a na-akọ na be anyị ma ọ bụzi ọịkwụzi nke ndị woland ha nye ndị China ka akọ nri nke China na-akọ ebuna na-akọ ife anyị ahụ eri na-ebuna be ha ife na-eme anyị ka nkụ mana ife anyị na-eme ka nkụ tupu ya lachighakwa n'ebe ebido ọchịchị ọchịchị maka enwere onye uru tinyere di ya chekwaa obodo onye ile eh, ihe dịka gọvanọ ndị be ọtọ ọ gbaala ya n'isi ụbọchị ya pụta na-ede eh, ile ndị ọdịda anyanwụ ka ha na-aga n'ihu na-aga n'azụ na-aga n'ihu na-aga n'azụ eh, okwu nri ya ndị ugwu deziri ọnwụ maka ihe mere na ọdịda anyanwụ nakwa nke na-eme n'Ebonyi steeti ihe nọ na-ewu na igwe enweghị ebe eji azụ aka mgbe ọ dị dịrị anyị mkpa mgbe ọ dịrị anyị mkpa e ga-ewega efulefu hmm. chọọ ndị ma ihe ga-achịkwa obodo mm-hmm. ihe anụ ala onye Ebonyi onye Imo onye Anambra onye Abịa ee onye enugwu gbakọ ọnụ enwe ihe echi na feda dọbinye anyị elee ihe anyị ga-eji eme ka ọ Igbo mma ọ bụghị Imo ruo epọt Anambra ruo epọt Ebonyi ruo epọt Abia ruo epọt echi asị oke epọt eruchala e, achọkwa ihe ọzọ a ga-eme Anambra na iberibe akarịala n'ala Igbo iberibe karịala n'ala e nwere onye na-ajụ ajụjụ na-asị elee ihe eh, ọmazi eh, eh, Pita Okeke na-asị elee ihe mere MOU maazị Nnamdi Kano na ndị Izrel maka ịkọ nri n'ala Igbo hmm. otu mụnwa ga esi ịcha ya bụ na Nnamdi Kano nwere ọnọdụ n'ala Igbo oh, oh, oh, ọrụ onye zọta ala o wee zọba ute onye zọta ala ya zọba ute ya naghachikwa ebe ihe niile si bido no mana ife a bụ ife ị na-ekwu ọchịchị maka mgbe mmadụ nọkọta kwupụtasị na ya mmadụ nọsọ ya na-ebụrụ onye na-achị obodo pụtasị na ya asaingo nke ya ga-eme ndị mmadụ ekwenyere ya ịhụrụ na nsogbu dị na-aga n'ihu maka onye Izrel ebe ọ bụla ị gara n'ala Igbo ị ga-aga eh, onye na-echekwa obodo gaa nara kọmishọn ị gaghị anọkọta makpuo doza tụwa ọhịa ịsụcha ọhịa gị kọwa nnu si na Nnamdị Kanụ <laughs> chetakwa na haipọ rukwe taa n'anya ndị federal bụ terrorist organization ndị ọ ya bụ na o mgbe anyị ga-ebido weghaa oke kwuogwuogwuogwuo tụwa ezigbo anụ n'ihe ga-eme enweghị ebe anyị ji azụ aga ihe mbụ ụzọ onye zọta ala ya zọwa ute anyị enweghị ala anyị niile ka anyị ha nọ nga egbu ụka ma ndị na-ege anyị ntị anyị niile anyị ko n'elu anyị ko n'elu akpaazị a na-azụ ala onye ji onye jijie na-eme gịnị anyị a na-asụ bekee o nwere ka oge anyị akụọla kwụrụ akụ kwụrụ mana otu ajụjụ ka na-arụ m ọkụ n'obi wo ihe a um, maazị odeloge kwuru na esi na Igbo mụrụ nwa ọ ya mmadụ akọrọ. m abịakwana n'eziokwu eziokwu mmadụ akọwụ Igbo Igbo nwere ndị nwere ọgụgụ isi ọkwanụ ka anyị nọkwa ebe a na-eme ihe niile anyị na-eme anyị ahụ na ebe ụmụ Igbo jụrụ na ihe ha na-eme mhm. ma ndị a na-anụ aha ha o ma ndị a na-anaghị anụ aha ha ọnwụnwa afọ Igbo nwa ada Igbo ka ahụ pụtara mba ụwa niile otu mba ụwa na-ahụ maka azụmahịa na mmekọrịta azụmahịa mba ụwa niile ọpụtara ka ọ bụrụ n'isi ọkwọnwa afọ Igbo gụrụ mahadum na Naijiria bụ onye nyere aka chọpụta vaccine ndị Pfizer mhm. eji azụ ndụ ugbu a. Ọgụgụ mahadum na Amerịka ọ na Naijiria o mere medicine na University of Calabar mee residency ya na Ebonyi State University Teaching Hospital ka a na-ekwu okwu ugbu a otu nwa ara na-akpọ Rita Oji mụ na ya na-adị na mma ọnụ na University nọ na Canada ka ndị Canada nwada amamboroola 30 years ka ndị Canada kemgbe etinye akpọbatala eme ya indọg na Royal Academy of Sciences ọ wee computer science professor nke ọzọ mee ya the chair of expressive technology teknọlọji ka wee ise ka emere e nso nso a agaghị m ejigharị ọtụtụ ụmụ Igbo na ihe anyị na-emegasị wụ na gịnị isiokwu abụzi ọwụ na onweghị ọbụna ndị na-achị ala Igbo anaghị akpọ ntị n'ala maka na ji ekwu ihe bụ na oge anyị nọ na seminarị na Naijiria akpọm skuul na St. Peter Clever seminarị onye akpọlatara onye bịara bụrụ rektọ anyị na klas 3 ruo klas 4 ma um, ụkọchukwu mụsị nọ na Richard Ọnwanibe wụ maazị Mbakwe kpọlatara ya ebe ọ na-akụzi nkụzi na mahadum Amerịka na Steubenville ka ọ bịa nye aka hazie mahadum Imo steeti tupu bishọp na-achị mgbe ahụ n'Owerri Mark Onegbu elecha anya sị mba na o nwere ihe ọzọ chọrọ ka ọ gaji ya mana m jekwu ya awụ maazị Mbakwe abụghị onye Katọlik mhm. ọ bụ onye Anglikan oh. kedu otu nchọ a sị na onye ọcha chọtara nkolochi chọnchọ ya bụ ndị ji uche ha eme ihe anyị na-eme ya ọbụla dị maka na e, egwu ụkwụ a na-akpọ futbọọlụ mhm. anyị na-enwe ihe a na-akpọ mhm. na-eje ebe niile na-eje ebe ahụ na mmadụ ụmụ Igbo a mụrụ na mba na-akụ na-eji ụkwụ ha akụ egwu na England na Russia ebe niile eje kpọlata ha ka ha bịa kụọrọ Naijiria egwu bọọlụ Why can't we do that in the political sector in leadership? Tụọ anya n'ala ụmụ Igbo ebe niile ha fekasịrị dịka achụchụ na-enwe onye njem ndị ọzọ were ha ji na-arụ ọrụ na-emepe obodo ala Igbo na-ata ahụhụ ọ bụ na mgbe ka m isi ala ka ọ na mma agụba adịghị nkọ bịa taa kpọọ gị sị bịa bịa lata Imo steeti ihe ga-arụ n'Imo steeti siri ihe ọ dị mkpa gị kwakọrọ nnọọ kwara ibu gị lawa laruo ihe mbụ a ga-asị gị wu na apụtakwa ha na-azọ ha na-azọ họtel bịakwa buru mma buru egbe pụta ka anyị ga azọwa họtel ihe ịlọrọ ibe mana mana nwaada anyị na-agba afịa na anekọta ebe mba ụwa na-azụ afịa ọkwa ọbasa njọ chọrọ ya gaba ka ọ nọ na World Bank mgbe ha tikwara ya n'ụzọ ebe ọ chọrọ ọ rapụ ha naba lara chọrọkwa ya jere. ife o gosila iwu na ndị obi ha dị inye aka na ịrụ ọrụ ụlọ ya na ọ bụrụ na ife a na-ekwu nwee isi mana ọzọ gboo na ọ bụrụ na ndị a marọ ka esi ahụnata ndị mmadụ nọọzụ kedu ụdị ndị ha na-ahụnata akọ mmadụ mmadụ kpọnatala obi anọ mmadụ kpọnatala ụfọdụ ndị a jie chọta ha ebe ha nọ arapụ ihe ha na-eme n'obodo ebe ha nọ na ije zọ ọkwa maọbụ ije mm-hmm. isi na ha na-akpụ mm-hmm. mm-hmm. ọ bụrụ na ya mụrụ ka esi akpọnata n'ọzi kedu ụdị ndị na-akpọnata na ụdị ndị ha na-achọ mana ife ka nke bụ ụmụ Igbo ịma na ike dị ha n'aka mhm. etu onye si wee dozie akwụ ya ka ọ ga-esi dị n'ala onye ọbụla ihe abụ a na-ekwu okwu politiks asị mba sisira aba nọnda nwaka ekwu ọ bụ politiks bụ ife na-achị na ụmụnna na-achị n'ogbe mhm. na-achị n'ife gbasalụ obodo a na-ekwuzi lokal gọọmenti maọbụ steeti onye ọbụla bịakwutela maazị ya nye ego iwee tinyere vootu ekwesịrị ịba n'ọchịchị ọ ghọtara ife a na-ekwu onye ọbụla inyelie maọbụ onye bịakwutere si na ya ga-alụ ụzọ lụọ mmiri lụọ nke nwa ọ ghọtara ife na-emenụ mana onye si na gịnị ya ga-anọ ka unu tụọ alụ ife a ga-eme n'obodo ịmana nke ka nke anyị na anyị na-ekwu ife gbasalụ nchekwa obodo n'ebe gbasara iri nri ịmana mmiri ọṅụṅụ ọ dịrọ nke onwere obodo na ule Igbo ọ ga-abụ ịpụta tụghee bọmbụ ọgba ị na-lee obodo ka Ọnịcha Ọnịcha mgbe anyị na-eto n'ụjọ kazi nnọọ ịgbada na aga um, akụkụ ogbe ịkpọghe pọblik pọmp mmiri agba na-erubanaje na nkịtị a na-adọrụ mmiri tika sicha mesịa anyị wee jezite ndị ego na nke ndị World Bank ka a wee gbapue pọmpụ ụdị nke ga-enye oke Ọnịcha na okirikiri ịma na ọ na Ọnịcha ka m fụrụ wọta ndị World Bank weta ya bụ ife lụrụ ọrụ olulu ofu arọ ọghasa nwere ebe mmiri makwa na mmiri bụ isi nri 60 hmm, pasentị mmadụ bụ mmiri mana nwere ebe anyị fụrụ mmiri jụba isi na mmadụ na-achị achị isi na mmadụ na-achị achị ụfọdụ n'imeba ka nwanne m nwoke na-achị Anambra iko osịsọrọ oyibuutu ndị amị osịsọrọ oyibuutu ndị na-akọ osịsọrọ dịka um, emperọ ndị Kalifonia, um, <laughs> o nwere onye na-ajụ Maazị Okeke na-ajụ na-asị na ife anyị na-ekwu eziokwu na ife maazi Ejike kwuru na emechakwa mkpesa ọdaanya ma nkewu kedu onye abanyela ọchịchị n'aka ọ sị na ịzọ ọchịchị Anambra steeti na ha bịa nso kedu ife anyị na-eme dịka ndị Igbo ife nji ekwu ewu na ọ bụrụ anyị maka ọ na-ajụ ajụjụ ọ na-ajụ onye Igbo niile ọ kachasị ndị nọ na Anambra steeti ya atụ vootu ịnụchakwa ife a na-akpuo jere ahịa ma ọ jee dinelanda ka ndị na-azọ ọchịchị na-azọ ife na-ebe a na-ebe mana kịta ka o onye ruo ya tụgharịa uche were ile gụọ eze gị ọnụ chegharịa mmanụ ka ị ga-esi wee gbanwee ka ndị na arọpụta na ndị na-achọ uwe nwee ike gbanwee maka ọ bụrụ na ị onwere onye ọzọ na-achọ ịgbanwe nke izi m ga-agwa ndị Anambra onye ọbụla bịakwutela unu na-asụ oyibo weghanị anya n'ụsọ maka na asị na-adị mma n'olu okwu oyibo <laughs> onye Igbo ọbụla nnọọ bịakwutezi na-asụsọ gbotogbotogbotogbotogbotogboto si agwaghị okwu n'Igbo maka na mgbe nwoke sayela ọnụ maọbụ nwaanyị sayela ọnụ wee gwaghị okwu n'Igbo maka kedu ife ọ na-asụ n'oyibo na Anambra kedu onye ọ na-asụ n'oyibo ndị Hausa ndị be anyị maọbụ ndị Yoruba ka ndị China ka ọ na-asụ n'oyibo ah, ọfọ ka anyị na-atụrụ anyị vootu ọrụ ndị na ayo vootu ọ bịa nwelu ndị mara akwa otie ndị nwanne ya wega no onwe ndị ọ gwara yunifọm maọbụ ndị oti mkpu a na-akwụwarị ịnọpụta nụ ka fada maọbụ ụkọchukwu maọbụ pentikọpastọ si na ọkụ onye a ka agha otu n'onye Chineke wepụtara onye Chineke wepụtara nwoke ee bụ oge gosigodo ya gosi fam o ji taiti unu eme maọbụ ụlọ ọgwụ maọbụ ụlọ akwụkwọ ebe unu ga-eje akwụkwọ tupu o wee fụgbuo ọfụ nke Chineke fụrụ onye na ife ga-akwado ọfọ ga-alụ lelele bụ etu ọ ga-esi wee gwa onye a mgba na ọ bụ na ọ rụrụ ọrụ ogochikochi elu maka na ibe bụ nsogbu bụ na afọzi ndị gbalụ ndị a mgba ọfabata Fabrizio ya gwara m ndị otimkpu karịa ọkwa ga-agwa ụlọ ofu mbụ ntọnọ ife ọ ya alụ ọbịabụrụ nke isi agwalụ ụzọ ụzọ a na-enye ọrụ nwere nkụ nke na nke n'ime ha karịrị anyị nwere ụzọ tupu ndị ọchịchị abịa ọkụ bụ ihe a na-akpọ basic amenity nri bụ ihe a na-akpọ basic amenity enweghị onye mere ihe ndị a e kwesịrị ịkụrụ aka ọrụ ya ka ọ na-alụ ọ bụrụ ọ lụrụ ya pụọ ọ bụrụ dị na ọwa ọrụ ya ka ọ na-alụ these are fundamental human entitlements onweghị a na-agbawa ya agbara mm-hmm. ya na eh, dịka maazị eh, Peter otu ihe ọzọ maazị eh, Peter Okekere ekwu nga ahụ na we should concentrate on the fundamentals which ọ na-asị na ọ ihe gbasara nzọrọ ndọrọ ọchịchị na ọchịchị ee ọ eziokwu mana maazị ka m chetara ego otu ihe mana ihe ndị anyị na-akpọtụ a na-akpọ ahawo iji kọwaa ihe ihe ganyere n'ọchịchị maka na onye baa n'ọchịchị dịka maazị Odeluga nọ na-arụtụ aka onye baa n'ọchịchị na-amaghị ihe gbasara nchekwa obodo ọ maghị ihe gbasara ọchịchị onye na eji ịtụ ntuli aka ọchịchị na-amaghị na-aghọtaghị ihe gbasara nchekwa obodo mana na ịkọ ihe oriri agụmakwụkwọ na ihe ndị ọzọ so na ihe banyere nchekwa nchekwa obodo ọ bụrụ na echi uche gị naanị ihe bụ nchekwa obodo wee bụ AK47 nọchie n'ụzọ onye ọkpụtara pụtara na ịmaghị ihe bụ nchekwa obodo ihe pụtara na ịmaghị onye ga-achị gị n'ihi na agbachie ya nkịtị ma ekwu ya kwupụta ya ka o siri dịrị iji bịanye aka onye ga-eji abịara ka onye ahụ ga-agwa gị na ozugbo na o mere m gọvanọ eje mkpọkọta mkpọpụta ndị bakasi eche udo adịrị n'obodo ma mhm. ihe ka na-ebe ihe na-ebe ka na-ebe ya ihe anyị na-arụtụ aka nkata anyị na-akpa bụkwanụ ka anyị were echiche anyị ji mewe ihe ka onwe ike dịrị anyị mma n'ihi na ka ọ dị ugbu a ọtụtụ ihe na-emebi ma ọ bụla ọwụwụ naanị na Naịjirịa ọtụtụ ihe na-emebi n'ala Igbo ọ dị anyị mkpa ihe anyị ga-asụkwana ihe a n'okwu Igbo wụ maka ndị anyị na egburu okwu ụmụnne anyị ndị nọ n'ọwụwa anyanwụ naijiria mm-hmm. maka ndị Igbo a sịghị na ihe dị anyị mkpa ihe banyere naijiria anyị ga na-asụ ya ya na na-akwụ oyibo ụfọdụ n'ime anyị ebe a na-asụ Yoruba na-asụ Awụsa mana ihe dị anyị mkpa ala Igbo onye ọbụla o ruola mgbe anyị ga-eji echiche anyị wee mewe ihe banyere ndọrọ ndọrọ ọchịchị na-abịa na Anambra ọwụ anyị ụlọ okwu ya n'oge gara aga eleghị anya anyị ga-eje iwelitakwa okwu ahụ ọzọ n'izuụka ndị na-abịa abịa mana dịka ọ dị ugbu a oge anyị agawala mkparapụ mkparapụ a sị na ajụwa nkụ ka ọnụ mbupu ya eruola ya bụ ka m hanye ya n'aka maazị oke ụkọchukwu ka o nwee ike duo anyị na anyị ihe ikoro na-eme bụ ịkpụ ụka ụka anyị na-akpa bụ ka anyị n'onu anyị n'ihe dị iche iche na-eme n'ụzọ anyị mmalụ ka anyị ga-esi wee wee zọba onwe anyị maka na izu izu dị mkpa ọ bụrụ na anyị akpara akpa amalara n'ude ihe anyị kpara maka ya tata kedu ka ihe gbasatara igbochi nri azụrụ n'ahịa ịgbadata ụzọ ọdịda anyanwụ maọbụ ụzọ ọwụwa anyanwụ na Naijiria kedu ka o si metụta anyị ma ọ ga-esi metụta anyị kedu akọ ndị Igbo kwesịrị ịmụ na ya bụ ihe mere ihe anyị na-ekwuworo na ihe gbasatara nchekwa obodo na nri erimeri ma mkpụrụ ihe ubi bụ n'isi isi n'ime ya maka na onye rijuru afọ ike adịrọ na-eje nwa ọrụ na anyị nwabụ ndị Igbo anyị afụnanya bụ ikuku ahụ ekuo na ifụ ike ọkụkọ mgbe a nụrụ agha na-eji agụụ wee mepe anyị arụ na ya bụ osisi ekwesịrị ịna na-asọ anyị n'anya ma mmeziokwu anyị bụrụ na ihe a niile gbasara nchekwa obodo metụtara aka ya nke kacha nke na ọchịchị na ndị na-achị achị ya bụ ọ bụrụ na nwere otu ihe anyị kwesịrị ịmụta onye ọbụla saa anya mmiri jiri aka ya rọpụta onye ga-eme ezigbo ife ga-eme ka obodo na-aga n'iru ọzọ bụrụkwanụ na ị na-eji iche etu ị ga-esi wee nye aka n'obodo maọbụ ihe ị ga-agụ na mahadum maọbụ ihe ị ga-eji ndụ gị mee na ihe ga-adị mkpa bụ ị ga-etigwe anya na tinye uchu ihe gbasatara erimeri na ihe oriri ma ị na-agụ PhD o ma ị na-agụ masters ma ị na-agụ bachelors tinye anya ihe gbasara ihe oriri ma nke ọgbara ọhụụ nke dị n'ụzọ dị iche iche ma risaachị dị na ya ma infọmatiks dị na ya ma data sayensị dị na ya ha ncha niile dị mkpa maka na ọ bụrụ ka esi eme ya na mgbe mbụ ka esi eme ya ugbu a nke a bụ ihe anyị kpara anyị na-asị ka Chineke mezie okwu aha m onwe m bụ maazị Oke Ụkachukwu eji m aha ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị Ejike Ọbasi maazị Kanayo Odeluga na ụkọchukwu Austin Ọkigbo Igbo ndụ mmiri ndụ azụ dịrị onye ịhụ mma dịrị onye azụ mma ụbọchị ụdanụ ka anyị chọọ nọ na Wellinji Thank you.